Drill number two, same or different? Ano, ano. Same. Ano, ano. Different. Ano, ano. Different. Ano, ano. Same. Ano, ano. Same. Ano. anụ same anụ anụ different anụ anụ different anụ anụ different anụ anụ same if you made mistakes repeat the drill if not go on to the next drill